jiri ya ọfụma na a na-akwa ndị mmadụ ihe adịghị anụ ihe kịta na ege e egwu na-abịa ebe a ama ihe etu nọnsensị ya buata ya buata na na-abịa ebe a mmekwa eribu gosiri igwe ihe atụ ihe akọ bụ mbọsị nkwọ ma ọcha abụbụ na ndị igwe bụ atọ ụtọ isi obiri bịa obiri na isi aka osi ihe ojii agba na-abụ esu na ọma mgbe agbakọ na ọnwa ọdụ ọtọ jesi nwa mmadụ nwanne mụ alụzi ego aka ee ọ na-abụ ndị mmadụ na-eme ife m na-agwa ndị mmadụ ihe ọ dịghị ife eji egwuri egwu ihe m ji emere ihe a m ụbọchị maka obi ife ka m ji emere ihe ọ bụ anya nkịta onye a ebe a bụ ndị na-ele ife na ọdụ yoruba ọ na-ebutere m ife ọrụ m kwụọ ya ụgwọ na-egere ntị ibe m na-egwu mbata ibe a ọ na-ebute ihe m kwụọ ya ụgwọ ndị m na-ege ahịa erike ihe a na-eme ebe jenụwarị or February, we can be here for February ndị agha gwụrụ gị ite ike ana ihe nchọrọ ugo ndụ ọ na enwetara ugo dị ndụ mgbe isi ugo isi ugo mgbe ahụ ya na-ere isi ugo mgbe ahụ ebe 30,000 aịda mgbe ya sị ya ebute ife ndị ọrụ ndị ọzọ sị a ejije eji jee ya nke nwaanyị onye nke ala a ga-alatifa onye ọrụ ose ose ọnịcha ya ji egwu esi ebe a na a ji abata ife a ji ebe a weta isi uge ọ ya agwa m ego na ka m kwụọ ya ụgwọ wee jee ebe a kpota isi uge nọ batasị m na isi uge bụ 70,000 70,000 mm-hmm. isi uge bụ 70,000 mgbe nye ya ego si anya ala ajilatifa ọ kwụsị ya ihe akpọ m n'ahụ nsị ka m kpọ ala ajilatifa nsi mba njebezie nzie nwa be m nke ọnya ebe ya ji nwa ezi nwa be ma na-akpọ odibo e jesi ya jebe ime aha ya ji ego ya gụ ya amiti alaji ha si ego ego na ezu wee jegbu miti ya alaji latifa alatifa wee sị na isi ugo bụ 35 eh, ka elere isi ugo ma nya mapụta na apịrị ya n'ọnụ 70 cent ya times ya by 4 that's each one ọ na-enwe gain of 35000 hmm. wee bịa n'ime ahịa wee mitie alaji jee na nke ya nwe ụmụ a na-akpọkọ ya yawo ego ele ebute na-enye tọbụla ego I was very annoyed. Out of anger, more I vibrate ahịa At that time, people now draw attention. So more, more forget, yeah, more me. So it takes every two weeks or three weeks. Say, I'm ah, boy, I say, I have forgiven you. Now I'm boy, I'll be here. Where you now? Because so, aha na-ebute m ihe ọrụ mgbe ngwa efe na ihe mmiri na ebe ihe dị na ọ na enwe ụmụ ọrụ m na-eji ebute ife ka nkụ mgbaghara so my greatest surprise bụ last week Tuesday ọ bụrụ na-eforo ndị bịara ebe a n'ọfịs last week Tuesday onye afọ ya ka ọ bịa hụrụ onye ebutere ebe a nwaanyị agha agwọ alụsị ji aka so nwa nyanwa abịazie ndị bịara ọrụ mmadụ yiri nne ama eme express ebe a onweghị ego ahụ bụ akwụ iche the only consultation fee a na-ana is 10,000 naira nke ụmụ be onye ọ na-ama maka ya some people ya abịaba na-agwa m ube m ka nye ha 50 ka afụ m ọmọsị ndị mmadụ ya aka nkụ so that day people yiri nne ọ nwere ndị nke na ebe azụ mebi onye afọzi ya ka o bu ihe nche ya bute butere m pụọ nzikwa ozi ọzọ bute ofe iro n'ọnwa be m ka ọ bụ because ife the guy bụ the person ọgbọpịa na akụ the boy gwa ya na ihe ọchọ egwu ọ bụ ite n'ọka amara mụ na ya ekwugwe n'ọka ọkwụ ụzụ ụgwọ ya nyere ya aka ka ọ gaa ọsịsọ ya nwa nọtega aka ebe a n'ọnya ya ka ọ bịa lahụ na họtel wee pụtakwa taata o si Lagos wee bịa ọ wee kwụọ esi ya na ya ihe eji agwa oge ite si sọnde taazụ wee sodịba onye akwụ ụgwọ mana anya anọtụta ha si edeliga ya kwụọ 300,000 gwazie the following day ka ọ kwụọ agwa nke fọrọ afọ to my greatest surprise if this thing happened on Tuesday then Wednesday Thursday the guy send their own message in WhatsApp, and they made a lot of messages from different contacts. I only reply at my own convenient time. Can I finish you? MSN only reply. So more who message when I'm more too busy. Message send the one message now. What not to kedu mgbe anyị arụsịrị ya ọrụ nwa kedu na ndị ọ chọrọ ịpụtapụ balans nchukwu ya kedu onye ọ bụ o wee bịakọwazie m na ọ nwe nwa be m ọ na nwa be m ezighị ozi ozi na nwa be m narị ya ego nke afọ ya m ibe nsị kedu nwa be m ọbụla mụ na olumeje ha nọ mụ na ofe agụwa nọ chukwudia many of them I know what they will do ọ sị na ọ onye nke ọwụ ya describe ma na nwoke ma mgbe ebe nwoke ma na afọ chi ya kedu onye ọ narị ego na anyị arụrụ oke ite ọ kọwa ya na o ji narị ego wee pụọ n'ụzọ ndị ori rọbụọ nke nwa mmekọ nche na ibe nye ye 3 days ya wechitere money back wee gbọdị ga ese na ihe mere ya ka uro da na mma arụrị ọrụ mana ego ahụ abịaghị tomi ya nwe folo ego na ikuku so agwasị ya m ya e mesie zie ozi kpọkwa jee ndị na na ya na-agba nọ n'ime afọ ihe nna agbaghị efe ije n'ose anyị agwaghị ya na ndị nna ya na-eme si agwa onye a m ego m ịghọta data ọzọ si gwa ya weta nyere ya tiri days o weta the money anọ na-eche e ga eweta ego ego eweta ya ka a pụtara n'ụtụ abịa n'ọfịs e, ma eburu ya itinye ama ama na akwụkwọ ama ama na ịma na arụsị bi aka hmm. ọ ihe onye metere na-esu ya nlapụ onye akịta ebe ọ nọ na hapụ ya taa na a na-echi nwanne echi onye anwụrụ ụmụnne bịakwuru ha nọkwụ na-akpọ na fon kwụsị mara ihe ahụ eme ihe m ji ekwuru ihe a bụ amaala eke achọ m ka apụta ka a sị na arụsị nọ na-egbu ndị mmadụ ọka nkụ ihe anyị bụ ụmụ ka anyị achọ. m ihe ọ na-agbapụta echi asị na dọkịta ga-esi ya na asị ya na ihe ọ na-egbu ndị mmadụ adịrọ mma ọ dịcha ka na-egbu ndị mmadụ amaala ka ibe na-enye nsogbu amaala a na-achụ ụra nọ na-anọ ọrụ onwe m na-akwụ aka m ọtọ nke mma ememme nke m ama nzuoro onwe m ike ngwa ọzọ sị gị chaa ihe a chaa n'ihe a play with me ọ ihe o mere o mere nke izi mgbaghara ya nke a nke ihe m na-agwụ na ihe wụ ndatụ onye atụ ije n'ose ime anyị gwa onye a na-akpa ala ajilatifa jụọ ya otu ka ọ ga-eba nkwa jụọ na-akpa iyawo all of them we are begging them mụ agbaghara ya nke a na just happened a few weeks ago na that was last week all last week Tuesday ka mm-hmm. a na-agba ndị mmadụ e, unu nọ unu erizi n'ihe mmadụ ihe abụrụ nke ga-eti and ihe na ya maka ije na fesbuk e, na eh, ndị ji my pictures my video dị ebe karịa more than 100 a na-emepe Facebook akaụntụ oju ebe niile na-aghọrọ ego ndị mmadụ n'igbo ndị mmadụ na-akpọkasị m na fon omedemekwuo ma onye nke mụ na ya na-agba onye mma ka onye na-ebutere m ihe onye nwụsị okwu na-anatụ ego nkịta arụsị ejide gị ya na ọbịa ebe a ihe anọzi ndị mmadụ na-akpọ ọnwụ ma ihe ka ọ ghara ịnwụ ọnwụ ọkịta ihe asị na ọmụ gburu ya mana arụsị eh? ihe ọmgbe ihe agụụ nke ga-etinyezi n'aka na ya egbezina ya ịma nke bụ nke jide aka enwere nke abụrụ nke gị ụmụ ihe a ghọtara n'ezo nwere ihe ọ na ọ bụrụ na ọ pụtasị m na onye idiri ego m chọọ kpichi nọmalị a na-eme ya nọ na-achọtụ a chọrọ ya 20 tasịa ya jide na ọ na-atara anyị eh? ọ na ọ sị na ụmụ ya dị ya mkpa na onwe m ka ama ụta ya esi ma mmadụ ihe mụ na ya eje dana isi azụ e, e, nara onye bịara ọrụ ego narị atara ndị ta azụ onye a na-akwado ịkwụ agwa balansị fara afọ before we orich ya m ọ bụla nke ọ ga-anwụ ọnwụ